Ndị Igbo a bụ ndị si steeti dị iche iche anyanwụ Naịjirịa nakwa Nneoma gbakọrọ na Trafalgar Square bụ ebe ha si zọrọ gaa n'ụlọ nnọchiteanya Naịjirịa na mba ahụ ebe ha siri gaa 10 Downing Street bụ obi gọọmentị mba Britain.